Ụmụnne n'ime Chineke, ka udo nke Chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu. N'aha Jizọs Kraịst bụ onye anyị, amen. Abụ m ezi nwanne na nwoke Obichukwu Tony Eberechukwu. Ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry, akara ndị baptizim Missionary Association nke mba Afrịka gbara gburugburu, n'ime ụlọ Ugweru nke dị n'ime Ibadan, Ọyọ Steeti ka ozi ọma si eru nso n'oge dị ugbu a. Ka Chineke gọzie ọnọdụ anyị n'ụbọchị nkịta. nyekwana anyị ngọzi pụrụ iche nye anyị amamihe na nghọta iji wee mata ya iji wee fee ya ofe iji wee bụrụ nke ya n'eziokwu dị kwesịrị ekwesị na Jizọs Kraịst bụ onye nwe anyị na ịga n'iru n'ụbọchị nke anyị ga-elebanye anya na inwe ihe mmụta anyị site na ego akwụkwọ ndị Filipaị akwụkwọ Pọl degara ndị Filipaị isi nke anọ amaokwu nke isii ndị Filipaị isi nke anọ amaokwu nke isii ọsị ụnụ unu echegbula onwe unu n'ihe ọbụla kama n'ihe niile ọbụla site n'ekpere na arịrịọ ya na ekele meenụ ka Chineke mara ihe niile unu na-arịọ ka Chineke gọzie okwu ya ka onye anyị ndụ na nghọta n'ụbọchị nke taa ah Jizọs Kraịst bụ onye nwaanyị amen na ịga n'iru n'ụbọchị nkịta ihe anyị ga-eji wee mere isiokwu ga-abụ ike site n'abụ ekele ike site n'abụ ekele na-abụ isiokwu anyị n'ụbọchị nkịta na nnukwute ma ụfọdụ ọya dịzị na ụwa nke anyị n'ụbọchị nke taa sitere na oke echiche na oke nsogbu nke ụfọdụ ndị mmadụ ji aka wetara onwe ha na oke ndọgbu na-enweghị isi na ọdụ ihe ndị a niilezi e wee na-enwezi ọya dịgasị iche iche onye nke mkpụrụ obi na onye nke ime ahụ maka gịnị n'ihi nchekasị na nchegbu na ịdọgbu onwe anyị n'ọlụ mana ile anya ịfụ na echiche niile a na-echekasị ha niile anaghị eweta anaghị eweta ihe mgbapụta maọbụ iwetakwanye onwunye mmadụ Mma ebe anyị gụpụtara wee na-enye ya dịka ndụmọdụ ha bụ ozi apọstụ Pọl zigara o ndị Filipaị n'oge nke ha na ndụmọdụ ọ na agbaghasị ha sị ha unu echegbula onwe dịka o si agwa anyị n'oge ugbu a mmụọ nsọ si agbara anyị ama ka anyị ghara ichegbu onwe anyị n'ihe ọbụla n'ihe ọbụla ka eke ya esiji e eri ka eke anyị esiji aṅụ ka eke ụmụazị esi gaa akwụkwọ ka eke anyị esiji aṅụ ụlọ ka eke anyị esiji abụ ụgbọala ka eke anyị esiji je nke lata nke a Nke ka anyị ji gwa akwụkwọ nka a, ka anyị si nweta nke a na ihe nke ọzọ na ihe nke anyị niile, anyị na-echekasị ha niile. Jizọs gwara anyị okwu ọ bụla akwụkwọ nke Matiu. Ọ sị, n'ihe niile anyị na-eche, n'echiche anyị niile apụghị ime ka anyị tinye ofu arịghị na ntutu isi anyị ma imekwana ya ka ọ chaa ọcha ma ọ bụkwa ojii ojii. efu na echiche niile a nwanne bụ na nkịtị o wee na-eme mana ilezi anya efu ihe juru ụwa n'oge nke anya efu ihe ndị a niile na-achọzi ka o ji esi dọrọ mkpụrụ obi mmadụ na nchekasị na iri uju na-enweghị isi na ọdụ mana osikama n'ihe niile ọbụla site n'ekpere na arịrịọ ya na ekele ka Chineke si wee gwa anyị ọ n'akwụkwọ Matiu isi nke asaa amụbụ nke asaa ọ sị ha na-eyọ na anyị ga-ayọ taa ihe bụ ekpere anyị chọọ na anyị ga-achọta anyị kụkwanye aka n'ụzọ na a ga-emepere anyị N'ihi na onye na-ayọ na-ayọta, onye na-achọ nri ga-achọta, onye na-akwara aka n'ụzọ na ga-emepere ya. anya ịfụ na otu ndị mmadụ anyị adịghị ayọzi, adịghị achọzi, adịghị akwụsị aka n'ụzọ n'ụzọ ekpere kama ịdọnọzie ala n'ofu ebe na-eji ngwụla na-atamu na-ekwu onye nke o ji nwe nke onye nke ọzọ nwe nke onye nke ọzọ mee nke onye nke ọzọ mee nke nọ mana o nwebeghi nke na-enwere. Ka anya efu na ihe a bụ gịnị nsogbu mmadụ na-ewetara onwe ya ma chineke achọghị ka anyị nwa bụ ndị nke kwere bi ụdị ndụ a kama n'ihe niile anyị sekpere ekpere anyị mara anyị nwere chineke nke na-aza ekpere anyị sekpuru ala kpee ọ ga-aza anyị ụfọdụ na na ọ bụ na enwe ikpere ọbụla na-egbu n'ala na ekpere na enwere aka nọ n'eluigwe na-aza ekpere mara amara n'ụbọchị nke taa na ekpere gị nke ikpere n'obi dị ọcha n'obi umeala na chineke ga-aza ọ ga-aza gị ekpere ọtụkwa n'ayịyọ ebe n'ihi ayịyọ n'obi umeala n'okwukwe ịyọ ị ga-ayọta n'ihi na chineke kwewo nkwa onye na-ekwe nkwa mee nkwa ka ọ bụ ọ naghị agharịpụ ile anya na ndị niile yọrọ nị ekpere n'oge gara aga ndị dị ka ha na ha na yọrọ mgbe na ọmụbeghị nwa ọ tụkwasịghị onwe ya ahụ ọyọ chineke na samuel o kelee chineke n'ihi na ihe ọ yọrọ na chineke nyeworo enye ihe ọ chọrọ na chineke nyeworo enye n'aka nke ọ kụrụ n'ụzọ na chineke mepewe ụzọ ahụ ilekwana anya o mechaa o were gịnị o were abụ ekele wee bịa ị ga-afụ ya na akwa Samuel nke mbụ isi nke mbụ na isi nke abụọ ilekwana anya mmadụ dịka Jabez Jabez nwere mkpa nke na-akpagbu ya obemeghe akwa ma o riwe ngwụla ma ọ tabube megide mmadụ ma megide Chineke yọkwana ya n'otu aka n'otu mgbe ya chọkwana ya chineke wee mere ebere wee tụgharịara ya ajụ o bụrụ onye nke na-etegharị egwu ọnwụ ọtụtụ ha dị etu a n'ime baịbụl n'ime akwụkwọ nsọ nwanne m nwoke na nwanne m nwaanyị n'ụdị ọnọdụ ọbụla ị na-agabiga n'ihe ọbụla nke bụ mkpa gị site na-abụ ekele ị gafu mgbapụta pụrụ iche ị gafu mmiri nke pụrụ iche ọ na n'ekpere site n'ekpere na arịrịọ ya na ekele menu ka Chineke mara ihe niile ọnụ na-arịọ mgbe Pọl na Silas nọ n'ụlọ mkpọrọ èbewo ha akwa ọ bụkwa na obodo ndị Filipin aghọta nke a mere ha ebewo ha akwa si na Chineke na-agbasa ozi ọma nke a wee mee ha nke ọzọ ha eriwe ha ngwụla ha atamụbeghị ha wee bụrụ ndị nke ji ekele n'ime abalị wee na-akpọ Chineke abụ dị oke egwu na-abụku Chineke abụ dị oke egwu na-etegharị egwu ọnwụ n'agbanyeghị mkpagbu ha n'agbanyeghị agbụ niile nke e ha n'agbanyeghị ịga niile nke dị ha n'ọkpa n'agbanyeghị ọchịchịrị niile nke ha nọ n'ime ha nọkwa n'ime ọchịchịrị n'agbanyeghị obumọnụ niile nke ha n'okirikiri mgbe ha na-abụkọ abụ nye Jehova nkuzi niile nke ndị agha akwụkwọ nsọ mere ka anyị mata si. na ala ọma wee dị n'otu ntabi anya chineke wee zaa oku dịka o gị n'oge nke gị dịka o ya aza gị n'oge ugbu a naanị gịnị were okwukwe bịa na-abụ ekele ị ga-afụ ike dị na abụ ekele ma wee were ekele ka ha na-abụkwa ọbụla gasị ike eleme ha anya gburugburu n'ụjọ tinye okwukwe gịnị wee mee amụ ha niile bụrụ nke a dọbisiri ege ha niile bụrụ nke etibisiri ha wee bụrụ ndị nke nwere onwe ha atụkwara na ndị ọzọ bụ ndị n'olu ha na ha n'ụlọ mkpọrọ nụrụ olu abụọ ahụ ha na-egekwanye ntị ha ya ndị nke a nke ụdị mkpọtụ ha na-enye nke ụdị nzuzu dị nke a ndị nọ n'ime mkpagbu na aṅụrị ọnwụ. ma mgbe mmeri a gara mgbe ike a dakwasịrị ha efu na ụzọ mepere dị onye ahụ na-elegide ha n'ime mkpọrọ wee were ọkụ wee bịa ọbụna mgbe ọ chọrọ igbu onwe ya asị mba egbukwana onwe na anyị na ebe a ebe anyị gara ga ememe ihe wee dee N'ihi na abụ ekele ga-eweta ndụ na mgbe n'ikpeazụ. Abụ ekele ga-etiji mkpọrọ nye mmeri, nye mgbapụ n'uru, nye ịhụ ụzọ, nye gị ìhè, nye gị mbuli elu. nye nzọpụta mee ka anyị si obi gị mepee efu Chineke ma ị ga-esi anya nọ na-abụ ekele na ọ bụ na ị ọṅụ nke ime mmụọ n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị si na site na ọṅụ ka anyị ga-eji wee sere mmiri ebe nke nzọpụta n'olulu nke nzọpụta ya ụzọ mara onye bụ isi ọnwụ a onye bụ isi nke ndụ bụ jizọs kraịst ịnabata ya n'ime ndụ gị dịka enwere na nzọpụta gị ị ga-afụ na ọṅụ ga-ezu oke n'ihe niile obi agaghị na-elu gị elu n'ihe niile obi agaghị na-ala ọgwụ mmiri n'ihe niile ị gaghị na-atụ ụjọ kama ị ga na-enwe ọṅụ nke pụrụ iche ọṅụ nke mmụọ nsọ ọṅụ nke ebighị ebi latest na ebe ụwa na-ere n'oge dị ugbu a ka ị nabata jizọs kraịst dịka onye na nzọpụta mgbe ị na-eme nke a ị ga-afụ ọṅụ nke pụrụ iche na mmeri nke pụrụ iche site n'abụ ekele ka ekpere chineke chineke nke pụrụ ime ihe niile onye dị nsọ dị ndị ọrụ gị ndị ndị nke n'obodo ogugo n'oge dị ugbu a tụkwanye ka ha bụrụ nke gị onye nwaanyị ka gbuo afọ ha na n'akwụkwọ nke ọnwụ debanye afọ ha na n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị nke eketa oke na alaeze gị ka mgbe n'ikpeazụ ka anyị ji aṅụrịkọ ọṅụ nwere eze gị dị kwesịrị ekwesị n'aha jizọs kraịst bụ onye nwaanyị anyị eme gị onye na-ege ntị mata na olu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life wod redio Ministry onye nwee akụkọ mgbaama ma ajụjụ ma ihe mkparịta ụka nke nweta enweta n'igwe okwu 0056719493 ma ọ 081 329 111 Ka udo nke Chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị Amen.